Ndewonu ndị ọma na-ege anyị ntị, afọ mbụ Max, ana m anabata unu na Chronicles of Two Igbo Girls, Kekeonome. Ndewo ndị ọma na-ege ntị, anyị nwa bụ Chronicles of Two Igbo Girls, no mm. Chioke ka e ime? Adị m Sam. Ịdị Sam? Otego. O tere. <laughs> Gịnị na-afịa nọ? Ọjọọ nọ. Ị mara? Enweghị n'ime Mm, chai! Ee, eh, eh, ndị ọma na-ege anyị ntị, anyị si ka ka anyị bịa taa ịgwara unu etu anyị si wee nọdụ and eh, etu ife si wee na-aga na ndụ anyị yọta. Ee, ọ mm, afọ ọ- ọhụrụ <laughs> ka anyị nọ kịta and anyị ihe anyị ga-akpa kịta bụ ihe mere n'afọ gara aga just um, round up of ihe mere n'afọ gara aga na ịtụ anyị chọghị gaa n'ihu n'afọ ọhụrụ nke a ee eh, Max telu ka a na-akpa resolution ka ọ gịnị resolution mma na hmm. aga m asị na ọ resolution ka mee mana edetu m ife m chọọ ime na dis 2022 ịghọta etu e, ebe m chọọ ịfụ onwe m and fortunately or unfortunately <laughs> ọ ghọkwanụ ụnyaahụ ka m detu ife a <laughs> ịghọta happy new year da so this e, ife izizi m ga-akpa maka ya bụ this issue of laziness <laughs> maka na kamgbe na the first day January 1 see ah aga m edetu ife m chọrọ na this 2022 Yota ife m chọrọ ime ife my goals and aspirations okay. yọta since gịnị bu <laughs> gịnị date First sị na mbosi onye tete bụ good morning god lovely oh ife ife so ife m chọrọ ikwu kịta bụ na it doesn't matter when you start the ihe bụ the koko bụ na ibido <laughs> um, kpọm n'oricom just kpọm ebe ahụ so gịnwa inwe resolutions ma inwe ihe ịchọ ịfụ na this aha ọrụ gị achọrọ m ịkụ ume ndụ onye ọbụla chọrọ ịkụ ume ndụ okay you just want to be alive I want to be <laughs> not just alive like alive marasị na mmadụ dị ndụ na-ekpori ndụ ọkụ ichetara that video dị mma na chigel chigel me oh chigel si na ọ chọrọ man the man dị alive kill the spec gị say my spec is alive <laughs> ọ dị ịchọ na-achọ m achọ m ikpori ndụ biko mm. Zụba dịrọ ya ịbịa m nso na-eku ndụ ndụ ndụ ndụ chukwu ga-eme ya mhm. so ihe m ga-ekwu nkịta m bụ na ihe niile dị n'aka Chukwu yọta anyị mhm. ga-anwa oku anyị mhm. then Chukwu ga-tekikwanụ care of rest ekpezi okwu gbam ọnya so gịnị ka ị ga gịnị ka ị ga-ekwu mere na afọ 2021 na ịchọ ịfụ na this 2022 hmm. ọtụtụ ihe meganụ maọbụ na ndụ gị maọbụ na Naịjirịa in general ịghọta achọghị m na-ekwu okwu Naijiria <laughs> anyị ga-ekwu okwu ma Naijiria na-agbawa m obi sometimes ezigbote mgbawa obi maka ya na 2021 um, especially towards the end of 2021 mm. obi ma dịrọ mma chaa chaa na dis Naijiria nwoke agbawa gị obi mba nwoke onye bụ nwoke nwa obi akpọ fc <laughs> never okay never <laughs> mana no jokes aside abụrụ nwoke all the whole um, issues with nigeria especially n'ala igbo maka na all that same towards the end of last year anyị nwere anyị release na any episode part of vibe na ala igbo was not you know ọdịrọ exactly ọdịrọ peaceful and i was n'ime obi m i was like why should we come and be na-achịgharị do you understand when you know things are not really um there's no reason to be laughing because of the way our place was mm-hmm. and because of how Alibu with unknown government, IPOP, C, IPOP, all those things. So, Nkanwa bụ part of ihe achọmifu m ịfụ na this 2022 that's concerning mhm. ala anyị bụ Igbo na Naịjirịa anyị nọ ehe eh, e eh, <laughs> <laughs> <laughs> na na Buhari gịnị anyị na-eyuzu VPN mgbe o wepụrụ Twitter na Naijiria, mhm. ọkwa anyị ka na-aga Twitter So o nwere ihe dị iche na gịnị gbasara mụ na Buhari ọkwanụ maka na elekshọn ka o ji wee si ka onye anyị twita ba onye ka anyị nwere ikene maka obiọma anụma <laughs> onye nwanyị ahụ ka anyị ga-ekene ah. prezido nke anyị isi ala naijiria eh, our president Buhari anyị kene gị o na anyị anyị twita anyway so from na ọsọsọ ihe n'ikwu Mm. mee na anụ adịrị afọ n'ụlọ gị na pọdkastị ee ndị na-ege anyị ntị ịma na ikpere m dị n'ala mm-hmm. ọ bụrụ na anyị nọ na fon kịta ọ <laughs> ịtụgbu gị na eziokwu m ege e na-achọ ntị ikpere m ha ịbụọ etu anyị si rekọdị dis pọdkast kịta bụ na ana m esekpu n'ala na-ayọ ọnụ na anyị wetara unu ọkụ this ọkụ eh, na-ere ere podcast <laughs> podcast dara mmicha <laughs> mana ọ bụ na ngwa ụnụ eziokwu ife merenụ na this podcast anyị wetara ụnụ podcast a eh, tupu anyị mechie ahụ 2021 ọkwanụ chio eh Ebe na unu fụrụ Chronicles of Two Igbo Girls, unu jụọ Chio, jụọ ya Chio gịnị kpatara na unu ewetaro m podcast a ngwanụ Chio gwafa mana mana mana seriously iwe wene unu na um, anyị wetara unu podcast um, so ife anyị si na anyị ga-eme this 2022 bụ na anyị ga ga nye onwe anyị accountability and we are going to try our best I ga-anwa ọkụ anyị inyere unu podcast every ka etu m ga wee kọọ ka kịta mana anyị ga-echigharị ọnwa ọbụla ya ọnwa ọbụla anyị ga-echigharị ya anyị ga-anwa ọkụ anyị ị ga-repent yes utmost best ịghọta inye unu premium content content ọ bụrụ na unu na-afụ nkịta etu m <laughs> si akọ dis akụkọ ha ibu best believe anyị ga weta unu premium content mm-hmm. eziokwu and eh, eh, ife anyị nwee in store bụ na anyị ga-eweta ndị ọbịa yota with lovely content lovely topics mana unu echefuna na aha the podcast bụ Chronicles of Two Igbo Girls so ihe ihe gbasara anyị ka anyị ga na-akpa ebe a mana anyị ga-akpa maka ihe dị um interesting ihe ga-eweta obi aṅụrị ịghọta maka na afụfụ ụwa akarịala <laughs> afụfụ ụwa akarịala nne ọ bụ na m kọọ gị ife m gabiga Since, since the last time ifu m tụrụ kịta afụfụ m gabiga ọsọsọ oh, chukwu so kịta m sị ekene dịrị chukwu oh. n'ihi ihe ọmụ mere m na adị m ndụ inweta unu this um, first podcast of 2022 mm-hmm. unu ghọta ehe so etu chi si ene m kịta ọsọsọ na ọsọsọ m na-akpa <laughs> Sure, maka gịnị ka ị ji enye m? Amam gị ịdị so dramatic. Ị chọghị <laughs> ịgwa ndị na-ege anyị ntị ee eh, ife ịchọ gị ịfụ na 2022 ị na-ene m ọ gịnị dị biko gwa ndị na-ege anyị ntị ife ịchọ ife ịchọ ime na ife ife chọrọ ịfụ na this 2022 bụ a change marks maka gịnị kwanụ <laughs> e change marks that are na e change marks ga-etinye obi ya na podkast a wepụtala ụnụ kọntent <laughs> so ị na-agwa ndị na-ege anyị na ọmụnwa ọmụna isocha esocha m isocha so mụnwa bụ onwe m na-ekwu okwu anyị mụnwa hmm? ga-agba mbọ anyị ga-agba mbọ wetala ụnụ kọntentị chronicles of two igbo girls hmm. biko nụ gwanụ ezinụlọ ụnụ maka anyị mhm. ife na-abịanụ ga-adị egwu ọ ga-adị kpọkpọọ <laughs> nye m ise <laughs> ọ ga-adị kpọkọdọdọ mkpọ ịghọtara so watch out for us mmadụ. Mm-hmm. mgba ndị mmadụ maka anyị mm-hmm. iwu na-adị n'ọkụ o na nsogbu dị na Naịjirịa nụ ọ anyị fụ ụzọ so anyị just kene asị onye dị ndụ nwere olileanya mm-hmm. anyị ga-eweta ihe a ga anyị anyị nwere stọf unu ori nne and anyị ga-anwe ọkụ anyị anyị ga-enye unu ihe ncha niile <laughs> packaged with ịhụnanya yọta packaged with love. ọ dị ka vidiyo gị ka ka ndị mmadụ fụ ihe ị ebe eme maka na ha dị passionate about my my job okay you know my passion na dịrị na adị m very passionate ọ bụrụ na unu na-afụ nkịta asị adịrọ m n'ọnụ na ikpere m dị n'ala o a na ayọ unu biko gbaghara o oh, um so anyị ga-emechi anyị si ka anyị weta unu this brief episode just kọọ maka ihe ga emenu na this 2022 and anyị um, ga-afụ unu in a jiffy ngwanụ ka ọ dị ka anyị mee ka anyị afụrụ udo udo